akwụkwọ ozi nke pọl onyeozi degara ndị rom ndị rom isi nke mbụ pọl oru nke jizọs kraịst onye akpọrọ kpọrọ ịbụ onye ozi onye kewapụrụ nye ozi ọma chineke nke o buru ụzọ kwere na nkwa site n'ọnụ ndị amụma ya na ihe niile edeworo n'akwụkwọ nsọ banyere ọkpara ya onye a mụrụ site na mkpụrụ david dị ka anụ arụsị dị onye a kaworo ịbụ ọkpara Chineke n'ike dị ka mmụọ nke ịdị nsọ si dị site na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ bụ Jizọs Kraịst onye nwe anyị onye anyị sitere n'aka ya nata amara na ọlụ onye ozi rue ịṅa ntị nke okwukwe n'etiti mba niile n'ihi aha ya ndị unu onwe nọkwa n'etiti ha ndị a kpọrọ ịbụ ndị nke Jizọs Kraịst pọl nke a na-edegara ndị niile nọ na rom akwụkwọ bụ ndị chineke hụrụ n'anya ndị a kpọrọ ịbụ ndị nsọ amara dịrị unu n'udo nke si n'aka chineke nna anyị na onye nwe anyị jizọs kraịst bịa mbụ ana m ekele chineke m ekele site na jizọs kraịst banyere unu niile na a na-ekwusa okwukwe unu n'ụwa dum n'ihi na chineke onye m na-ekpere n'ime mmụọ m n'ozi ọma nke ọkpara ya bụ onye ama m otu m na-arapụghị aka n'ịhụta unu na-arịọ arịrịọ mgbe niile na ekpere m niile ọ bụrụ na ma eleghị anya ugbu a n'oge a ezi ụzọ ga-adịrị m ịbịakwute unu na ihe Chineke na-achọ n'ihi na ịhụ unu anya na-agụsi m ike ka m wee mee ka unu keta onyinye amara ụfọdụ nke mmụọ nsọ ka e wee mee ka unu guzosie ike nke ahụ bụ ka e wee kasie mụ na unu obi n'etiti unu site n'okwukwe anyị kwekọrọ ma nke unu ma nke mụ onwe m ma achọghị m ka unu ghara ịmara ụmụnna m n'ọtụtụ mgbe m zubere ịbịakwute unu egbochikwara m ịbịa ruo ugbu a ka m wee wekwa mkpụrụ ụfọdụ n'etiti unu dị ka ọ dịkwa n'etiti ndị mba ọzọ fọdụrụ eji mmadụ niile ụgwọ ma ndị grik ma ndị na-asụ asụsụ ọzọ ma ndị maara ihe ma ndị na-enweghị uche otu a ka ihe banyere mụ onwe m ra ọ dị m ọkụ n'obi izikwa unu ndị bi na Rom oziọma n'ihi na ihere oziọma ahụ adịghị eme m n'ihi na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọ bụla nke kwere onye juu na mbụ na onye grik kwa n'ihi na a na-ekpughe ezi omume chineke n'ime ya site n'okwukwe rue okwukwe dị ka edeworo ya n'akwụkwọ nsọ sị ma onye ezi omume ga-esite n'okwukwe dị ndụ n'ihi na esi n'eluigwe kpughe igwe chineke imegide asọpụrụghị chineke na ajọ omume niile nke mmadụ ndị na-egbochi eziokwu na ajọ omume n'ihi na ihe a pụrụ ịmata banyere Chineke na-apụta ìhè n'ime ha n'ihi na Chineke mere ka ọ pụtara ha ìhè n'ihi na ìhè ya anya na-ahụghị site n'okike ụwa ka a na-ahụ nke ọma ebe a na-aghọta ha site n'ihe niile ekere eke bụ ike ebighị ebi ya na ụdị Chineke ya ka a ghara inwe ngọpụ n'ihi na ọ bụ ezie na ha maara Chineke ma ha enyeghị ya otuto dịka Chineke ha ekeleghịkwa ya kama emere ha ihe efu na ihe niile ha na-atụle n'obi ha obi ha nke na-enweghị nghọta gbakwara ọchịchịrị mgbe ha na-ekwu na ha bụ ndị maara ihe ha wee ghọọ ndị nzuzu wee were ebube nke Chineke a na-apụghị imebi gbanwere oyiyi nke oyiyo mmadụ apụrụ imebi na nke anụ ufe na anụ ụkwụ anọ na ihe na-akpụ akpụ dị iche iche n'ihi ya Chineke raara ha nye n'aka ihe ọcha na ihe ọjọọ niile na-agụ obi ha ka e wee mee arụ ha ihere n'etiti ha ebe ha were eziokwu nke Chineke gbanwere ụgha ha ha wee sọpụrụ na-ekpekwara ihe ekere eke kama onye kere eke onye agọziworo ebighị ebi amen n'ihi nke a chineke rara ha nye n'aka agụghị ihere n'ihi na ndị inyom ha were nwaanyị ha bụ site n'ọmụmụ gbanwere ihe na-emegide ka esi mụ ha otu a ndị ikom rapụkwara otu a na-eme nwaanyị site ka esi mụ ya wee ree ọkụ na-agụụ ha na-arụ ndị ikom ibe ha ndị ikom na-alụpụta ihe na-adịghị mma n'anya na-arụ ndị ikom na-anarakwa n'ime onwe ha ụgwọ ọrụ ahụ nke njehie ha nke ha na-aghaghị ịnara dịka ha jụrụ ịnọgide n'ịmazụ Chineke Chineke rakwara ha nye n'aka uche a jụrụ ajụ ime ihe ahụ niile na-ekwesịghị ebe ha jupụtara n'ajọ omume niile ajọ ọrụ anya ukwu obi ọjọọ jupụtakwa n'ekworo ogbugbu mmadụ esemokwu aghụghọ uche ọjọọ ndị ntakwu ndị na-ekwutọ mmadụ ndị na-akpọ Chineke asị ndị na-eme mmadụ ihe ihere ndị mpako ndị na-anya isi ndị na-achọpụta ihe ọjọọ ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị nghọta ndị na-emebi ọgbụgba ndụ ndị ihe mmadụ ibe ha na-adịghị atọ ụtọ ndị na-enweghị obi ebere mmadụ ndị ọ bụ ezie na ha mazuru ihe Chineke gụrụ n'ihe ziri ezi na ndị na-eme ihe dị otu a kwesịrị ọnwụ ma ọ bụghị naanị na ha na-eme ha kama ndị na-eme ha dịkwa ha ezi mma ndị Rom isi nke abụọ n'ihi ya iweghị ngọpụ gị mmadụ onye ọ bụla na-ekpe ikpe n'ihi na ị na-ama onwe gị ikpe n'ihe ị na-ekpe mmadụ ibe gị n'ihi na gị onye na-ekpe ikpe na-eme otu ihe ahụ anyị makwara na ikpe Chineke dị ka eziokwu si dị imegide ndị na-eme ihe dị otu a ma ị na-agụ nke a gị mmadụ nke na-ekpe ndị na-eme ihe dị otu a ma ị na-emekwa ha na gị onwe gị ga-agbanarị ikpe Chineke ma ọ bụ ị na-eleli akụ nke obiọma ya na nke nnagide ya na nke ogologo ntachi obi ya ebe ị na-amaghị na ọlụ obiọma Chineke na-eduba gị na nchegharị ma dịka obi etiri gị na obi gị na-echegharịghị si dị ị na-akpado iwe nye onwe gị n'ụbọchị iwe na mkpughe nke ikpe ziri ezi nke Chineke onye ga-enyeghachi onye ọbụla dịka ọrụ ya niile si dị ndị site na ntachi obi na ezi na-achọ otuto na nsọpụrụ na-apụghị imebi ka ọ ga-enye ndụ ebighị ebi ma ndị dị n'akụkụ nke ịkpa iche iche ndị na-ekwenyeghịkwa eziokwu kama ha na-ekwenye ajọ omume iwe na ọnụma mkpagbu na oke mkpa ga-adịrị ha n'elu mkpụrụ obi ọbụla nke mmadụ onye na-alụpụta ihe ọjọọ nke onye Juu na mbụ na nke onye Grik kwa ma otuto na nsọpụrụ na udo ga-adịrị onye ọbụla nke na-alụ ezi ọlụ onye juu na mbụ na onye grik kwa n'ihi na ile mmadụ anya n'iru adịghị n'ebe chineke nọ n'ihi na ka bụ ndị mehiere na-enweghị iwu ha ga-alakwa n'iyi na-enweghị iwu ka ha rakwa bụ ndị mehiere n'okpuru iwu a ga-esite n'iwu kpee ihe ikpe n'ihi na ọ bụghị ndị na-anụ iwu bụ ndị ezi omume n'ebe chineke nọ kama ọ bụ ndị na-edebe iwu ka a ga-agụ na ndị ezi omume n'ihi na mgbe ọbụla ndị mba ọzọ ndị na-enweghị iwu na-eme ihe niile dị n'iwu site ka esi mụọ ha ndị ahụ ọ bụ ezie na ha enweghị iwu ma ha onwe ha bụ iwu enyere onwe ha n'ihi na ha na-egosi ọrụ iwu na-edewe ya n'obi ha akọ na uche ha na-esokwa ya na-agba àmà ihe ha na-atụle n'obi ha n'etiti onwe ha na-ebokwa ha ebubo ma ọ bụ ma eleghị anya na-agọpụ ha n'ụbọchị ahụ mgbe Chineke ga-ekpe ihe nzuzo niile nke mmadụ niile dị ka ozi ọma m si dị site n'aka Jizọs Kraịst ma ọ bụrụ na akpọrọ gị onwe gị aha onye Juu ọ bụrụkwa na ị na-ezu ike n'elu iwu na-anyakwa isi na Chineke na-amakwa ihe ọ na-achọ na-anwakwa ihe ha na ibe ha dị iche ebe a na-ewere okwu ọnụ si gị ihe site n'iwu gị ọ bụrụkwa na emee ka ịkwenye na gị onwe gị bụ onye ndu nke ndị isi ihe nke ndị nọ n'ọchịchịrị onye na-azụpụta ndị na-enweghị uche onye ozizi nke ụmụ ọhụụ ebe ị na-enwe ụdị nke ihe ọmụma na nke eziokwu n'iwu ahụ ya mere gị onye na-ezi mmadụ ibe gị ihe ịdị ya ezi onwe gị gị na-ekwusa ka mmadụ ghara izu ori ị na-ezu ori gị onye na-asị ka mmadụ ghara ịkwa iko ị na-akwa iko gị na-akpọ arụsị ihe arụ ị na-ezu ihe ụlọ chi ori gị onye na-anya isi n'iwu ị na-eme Chineke ihere site na njehie gị na iwu ahụ n'ihi na a na ekwuru aha Chineke n'etiti ndị mba ọzọ n'ihi unu dịka edewere ya n'akwụkwọ nsọ n'ihi na obibi ugwu na-aba uru ezie ma ọ bụrụ na ị na-edebe iwu ma ọ bụrụ na ị bụ onye njehie n'iwu obibi ugwu gị aghọwo ebighị ugwu ya mere ọ bụrụ na onye ebighị ugwu na-edebe ihe niile iwu gị gụrụ n'ihe ziri ezi agaghị agụ ebighị ugwu ya n'obibi ugwu onye ebighị ugwu ka esi mụọ ya ma ọ bụrụ na ọ debezi iwu ọ gaghị ekpekwa gị ikpe onye sitere n'ihe edeworo n'akwụkwọ na obibi ugwu bụ onye njehie n'iwu n'ihi na onye nke bụ onye Juu n'anya mmadụ abụghị onye Juu obibi ugwu ahụ nke mmadụ na-ahụ anya nke dị n'anụ arụ abụghịkwa obibi ugwu kama onye nke bụ onye Juu n'ihe zoro ezo onye ahụ bụ onye Juu obibi ugwu bụkwa nke mkpụrụ obi n'ime mmụọ ọ bụghị n'ihe edeworo n'akwụkwọ nke otuto ya na-esiteghị n'aka mmadụ kama o sitere n'aka Chineke ndị Rom isi nke atọ gịnịkwa ka onye Juu webigara oke ma ọ bụ uru gịnị ka ibi ugwu bara ọ bara uru rinne n'ụzọ niile mbụ na ewere okwu si n'ọnụ Chineke pụta nye ha n'aka na ntụkwasị obi n'ihi na asị na ụfọdụ ekweghị gịnịkwa ekweghị ekwe ha ga-eme ka ịkwesị ntụkwasị obi nke Chineke ghara ịdị ire Chineke ekwela kama ka ọ pụta ìhè na Chineke bụ onye eziokwu ma mmadụ niile n'otu n'otu bụ ndị ụgha ka edeworo ya n'akwụkwọ nsọ sị ka e wee gụọ gị n'onye ezi omume n'okwu gị niile ka ị wee kpegbukwa mgbe a na-ekpe gị ikpe ma ọ bụrụ na ajọ omume anyị emee ka ezi omume Chineke pụta ìhè gịnị ka anyị ga-ekwu Chineke onye na-eme ka iwe ya dakwasị anyị ọ bụ onye ajọ omume ana m ekwu dịka mmadụ Chineke ekwela n'ihi na chineke ga-esikwa agha kpee ụwa ikpe ma ọ bụrụ na eziokwu nke chineke babigara ụba oke na iwetara ya ebube site n'okwu ụgha nke m gịnị mere a na-ekpekwa mụ onwe m ikpe ọzọ dịka onye mmehie gịnị mekwara anyị asịghị ka anyị mee ihe ọjọọ ka ezi ihe wee pụta dịka a na-ekwuru anyị dịka ụfọdụ na-ekwukwa na anyị na-asị ndị ikpe ha ziri ezi gịnịkwa anyị ka ha mma ee e, anyị akaghị ha mma ma ọlị n'ihi na anyị buru ụzọ bụ ndị Juu bụkwa ndị Grik ebubo ha niile nọ n'okpuru mmehie dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị ọ dịghị onye bụ onye ezi omume ọ dịghị otu onye ma ọlị ọ dịghị onye na-aghọta ọ dịghị onye na-achọ Chineke ha niile ewezugawo onwe ha ha niile abaghị n'ihe n'otu ọ dịghị onye na-eme ihe ọma ọ dịghị ọbụna otu onye ili ghere oghe ka akpịrị ha pụ ha jiri ire ha ghọọ aghụghọ edide ajụala dị n'okpuru egbugbere ọnụ ha ndị ọnụ ha juru n'ọgbụgba iyi na ihe ilu ụkwụ ha dị ngwa iwusi ọbara mbibi na ịhụju anya dị n'ụzọ niile ha ụzọ udo ka ha na-amaghịkwa egwu Chineke adịghị n'anya ha ma anyị matara na ka hara bụ ihe iwu Chineke na-ekwu ọ na-agwa ndị nọ n'okpuru iwu ahụ ka e wee kpuchite ọnụ niile n'otu n'otu ka e wee hụkwa na ikpe mara ụwa niile n'ebe Chineke nọ n'ihi na site n'ọlụ niile nke iwu ọ dịghị mmadụ ọbụla a ga-agụ n'onye ezi omume n'iru ya n'ihi na ọ bụ n'aka iwu ka mmazụ nke mmehie sitere ma ugbu a emewo ka ezi omume Chineke pụta ìhè nke na-eguzo iche n'ebe iwu dị nke iwu ahụ na ndị amụma na-agbara ya ama ma ọ bụ ezi omume Chineke site n'okwukwe ekwere na Jizọs Kraịst nke dịịrị ndị niile kwere n'ihi ọ dịghị ihe dị iche n'ihi na mmadụ niile emeghewo ha adịghị erukwa otuto Chineke a na-ewerekwa amara ya na-agụ ha na ndị ezi omume na onyinye efu site na mgbapụta ahụ nke dị n'ime kraịst jizọs onye chineke chere n'iru ọra mmadụ ka ọ bụrụ ijuru ya obi site n'okwukwe ekwere n'ọbara ya igosi ezi omume ya n'ihi mgbaghara mmehie niile emeghereri n'oge gara aga n'oge nnagide nke chineke ka o wee gosi ezi omume ya n'oge dị ugbu a ka m kwuru ka ya onwe ya wee bụrụ onye ezi omume bụrụkwa onye na-agụ onye ahụ na onye ezi omume bụ onye nọ n'okwukwe ekwere na Jizọs olee ebe ịnya isi anyị dịkwa emechibidowo ya n'ezi site n'ahịa iwu gịnị ọ bụ nke ọlụ ee e, kama ọ bụ site n'iwu nke okwukwe ya mere anyị gụrụ na a na-agụ mmadụ n'onye ezi omume site n'okwukwe mgbe ọ ka alụghị ọlụ iwu ma ọ bụ Chineke ọ bụ Chineke nke naanị ndị Juu ọ bụghịkwa Chineke nke ndị mba ọzọ ee ọ bụkwa nke ndị mba ọzọ a sị na ọ bụ ezie na Chineke bụ otu onye ga-agụ ndị obibi ugwu na ndị ezi omume site n'okwukwe werekwa okwukwe ahụ gwa ndị ebighị ugwu na ndị ezi omume anyị na-esitekwa n'okwukwe anyị mee ka iwu ghara ịdị ire Chineke ekwela kama anyị na-eme ka iwu guzo ndị Rom isi nke anọ gịnịkwa ka anyị ga-ekwu na Abraham hụworo bụ nna anyị ochie dịka anụ arụsị dị n'ihi na a sị na a gụrụ Abraham na onye ezi omume site n'ọlụ o nwere ihe ịnya isi ma ọ bụghị n'ebe Chineke nọ n'ihi na ọ bụ gịnị ka ihe deworo n'akwụkwọ nsọ na-ekwu Abraham wee kwere Chineke e wee gụọ nke ahụ nye ya dịka ezi omume ma onye na-alụ ọrụ agụghị ụgwọ ọrụ ya nye ya dịka amara kama dịka ụgwọ ma onye na-alụghị ọrụ kama o kwere na onye ahụ nke na-agụ onye na-asọpụghị Chineke na onye ezi omume a na-agụ okwukwe ya nye ya dịka ezi omume ọbụna dịka David na-asịkwa na mmadụ ahụ bụ onye ngọzi dịrị bụ onye Chineke na-agụ ezi omume nye ya mgbe ọ ka alụ ya ọlụ sị ngọzi na-adịrị ndị agbaghara mmebi iwu niile ha ndị ekpuchikwara mmehie niile ha ngọzi na-adịrị nwoke ahụ onye onye nwe anyị na-agaghị agụ mmehie nye ya ọ bụkwa ndị obibi ugwu ka a na-akpọ ndị ngọzi adịrị ma ọ bụkwa ndị a na-ebighị ugwu n'ihi na anyị na-asị a gụrụ okwukwe Abraham nye ya dịka ezi omume esikwa agha agụ ya agụrụ ya nye ya mgbe ọ nọ n'obibi ugwu ma ọ bụ mgbe ọ nọ n'ebighị ugwu ọ bụghị n'obibi ugwu kama ọ bụ n'ebighị ugwu ọ wee nara ihe ịrịba ama nke bụ obibi ugwu bụ akara nke ezi omume nke okwukwe ahụ nke dị n'ebi ugwu ya ka ọ wee bụrụ nna nke ndị niile kwere ọ bụ ezie na ha nọ n'ebi ugwu ka e wee gwa ezi omume ye ha ka ọ wee bụrụkwa nna nke obibi ugwu n'ebe ndị ahụ nọ bụ ndị na-abụghị naanị ndị sitere n'obibi ugwu kama ha na-esozi sokwa ije ụkwụ nke okwukwe ahụ nke nna anyị Ebraham nke o were n'ebighị ugwu n'ihi na esiteghị n'iwu kwere Ebraham ma ọ bụ mkpụrụ ya nkwa na ọ ga-abụ onye nketa nke ụwa kama o sitere n'ezi omume nke okwukwe n'ihi na a sị na ndị ahụ ndị sitere n'iwu bụ ndị nketa emewe okwukwe ka ọ bụrụ ihe efu mekwa nkwa ahụ ka ọ ghara ịdị ire n'ihi na iwu ahụ na-alụta iwe ma ebe iwu na-adịghị njehie adịghịkwa n'ihi nke a o sitere n'okwukwe ka ọ wee dị ka amara si dị ka nkwa ahụ wee guzosie ike n'ebe mkpụrụ ahụ niile nọ ọ bụghị naanị ndị sitere n'iwu ahụ kama ọ bụkwa ndị sitere n'okwukwe Ebraham onye bụ nna nke anyị niile dịka edeworo ya n'akwụkwọ nsọ si. nna nke ọtụtụ mba ka m meworo gị n'iru onye o kwere bụ Chineke onye na-eme ndị nwụrụ anwụ ka ha dị ndụ onye na-akpọkwa ihe na-adịghị dị ka asị na ha dị onye kwere mgbe ọ gasịrị oge olileanya ebe ọ dabere n'olileanya ka ọ wee ghọọ nna ọtụtụ mba dị ka ihe kwururi si dị otu a ka mkpụrụ gị ga-adị o wee tụgharịa uche na arụ nke onwe ya nke ori ebe ọ gbara ihe dịka ọgụ arọ ise tụgharịkwa uche na akpa nwa Sera na ọ bụ ihe nwụrụ anwụ ma emeghị ya ka ọ ghara ịdị ike n'okwukwe ya o jighịkwa ekweghị ekwe gbuo obi abụọ n'ebe nkwa Chineke dị kama ejiri okwukwe ya mee ka o nwee ike ọ na-enyekwa Chineke otuto na-ekwuzukwa na ihe ọ kwererị na nkwa ọ pụrụ imekwa n'ihi ya a ya nye ya ka ezi omume ma ọ bụghị n'ihi naanị ya ka e deworo ya n'akwụkwọ nsọ na agụrụ ya nye ya kama ọ bụkwa n'ihi anyị ndị agaje ịgụ ya nye anyị ndị kwere n'onye ahụ nke mere ka Jizọs onye nwe anyị si na ndị nwụrụ anwụ bilie onye a raara ya nye n'ihi ndaghị anyị niile ewee mee ka o si n'ọnwụ bilie n'ihi ịgụ anyị na ndị ezi omume ndị Rom isi nke ise ya mere ebe a gụrụ anyị na ndị ezi omume site n'okwukwe anyị na Chineke dị n'udo site n'aka onye nwe anyị Jizọs Kraịst onye anyị sitewokwara n'aka ya wee mkpọbata anyị n'okwukwe anyị n'ime amara nke a anyị na-eguzo n'ime ya anyị na-ayakwa isi na-adabere n'olileanya nke otuto Chineke ma ọ bụghị naanị nke a kama anyị na-ayakwa isi n'ime mkpagbu anyị niile ebe anyị matara na mkpagbu na-alụta ntachi obi ntachi obi ahụ na-alụtakwa ọnwụnwa ọnwụnwa ahụ na-alụtakwa olileanya olileanya ahụ emeghịkwa ka ihere mee anyị n'ihi na awụsaworo ịhụnanya nke chineke n'obi anyị site n'aka mmụọ nsọ nke nyere anyị n'ihi na mgbe anyị nọ na-adịghị ike mgbe oge ya ruru kraịst nwụrụ n'ihi ndị na-adịghị asọpụrụ chineke n'ihi na ọ dị ike na otu onye ga-anwụ n'ihi onye ezi omume n'ihi na ma eleghị anya otu onye ga-enwe anya ike ọbụna ịnwụ n'ihi ezi mmadụ ma chineke na-eme ka ịhụnanya nke aka ya n'ebe anyị nọ pụta ìhè n'ihi na mgbe anyị nọ na-abụ ndị mmehie kraịst nwụrụ n'ihi anyị ya mere nke karịrị nne, ebe a gụsịrị anyị na ndị ezi omume ugbu a n'ime ọbara ya a ga-azọpụta anyị n'iwe chineke site n'aka ya n'ihi na a sị na mgbe anyị bụ ndị iro e sitere n'ọnwụ ọkpara ya mee ka anyị na Chineke dị n'otu nke karịrị rinne bụ ebe e mesịrị ka anyị na Chineke dị n'otu na a ga-azọpụta anyị n'ime ndụ ya ma ọ bụghị naanị nke a kama anyị na-anyakwa isi na Chineke site n'aka onye nwe anyị Jizọs Kraịst onye anyị siworo n'aka ya nata ime ka adị n'otu a ugbu a n'ihi nke a dịka ka mmehie si n'aka otu mmadụ baa n'ụwa dị ka ọnwụ si n'aka mmehie bakwa ọnwụ wee si otu a gabiga ruo mmadụ niile n'ihi na mmadụ niile mehiere n'ihi na ruo mgbe iwu bịara mmehie dị n'ụwa ma adịghị agụ mmehie mgbe iwu na-adịghị otu ọ dị ọnwụ si n'oge Adam bụrụ eze ruo oge moses. ọbụna ịchịrị ndị na-emehieghị n'oyiyi nke njehie Adam onye bụ ihe atụ nke onye ahụ gaje bịa ma dịka ndehie ahụ si dị ọ bụghị otu a ka onyinye amara si dịkwa n'ihi na a sị na ọra mmadụ nwụrụ site na ndehie nke otu onye ahụ amara Chineke na onyinye ahụ nke dị n'ime amara nke otu mmadụ ahụ Jizọs Kraịst babigara oke karịrị nne ruo ọra mmadụ onyinye ahụ abụghịkwa dịka o sitere n'aka otu onye nke meghere n'ihi na ikpe sitere n'otu onye bịa weta amamikpe ma onyinye amara ahụ sitere n'ọtụtụ ndahie bịa weta ọrụ ịgụ mmadụ na ndị ezi omume n'ihi na asị na ọnwụ si n'aka otu onye ahụ bụrụ eze site na ndahie nke otu onye ahụ ndị na-anata mbabiga oke nke amara ahụ na nke onyinye ahụ bụ ezi omume ga-abụkarị eze rinne na ndụ site n'aka otu onye ahụ bụ jizọs kraịst ya mere otu a dịka ikpe ahụ sitere n'otu ndahie bịa ruo mmadụ niile iwetara ha amamikpe ọbụna otu a ka onye amara ahụ sitere n'otu ọlụ ezi omume bịa ruo mmadụ niile ịgụ ha na ndị ezi omume ka ha nata ndụ n'ihi na dịka edoro ọra mmadụ na ndị mmehie site na aghaghị ntị nke otu mmadụ ahụ ọbụna otu a ka a ga-edo ọra mmadụ na ndị ezi omume site na ntị nke otu onye ahụ iwu wee gbeba ka ndahie ahụ wee rie nne ma n'ebe mmehie riri nne n'ebe ahụ ka amara babigara oke nke ukwuu karị ka dịka mmehie si bụrụ eze n'ọnwụ ka amara wee bụrụkwa eze otu a site n'ezi omume ruo ndụ ebighị ebi site n'aka jizọs kraịst onye nwe anyị ndị rom isi nke isii gịnị ka anyị ga-ekwukwa anyị ga-anọgide na mmehie ka amara wee rie nne chineke ekwela anyị onwe anyị bụ ndị nwụrụ n'ebe mmehie dị anyị ga-esi agha na-adị ndụ ọzọ n'ime ya ma ọ bụ unu amaghị na ka anyị ra bụ ndị e mere baptizim ịba n'ime kraịst jizọs emere anyị baptizim ịba n'ọnwụ ya ya mere e sitere na baptizim anyị likọ anyị na ya ịba n'ọnwụ ahụ ka dịka esitere n'ebube nke nna ya mee ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ka anyị onwe anyị wee jegharịkwa na ndụ ọhụụ otu a n'ihi na a na ejiri oyiyi ọnwụ ya mee ka anyị na ya tụkọọ bụrụ otu ihe a ga-ejikwa oyiyi nke mbilite n'ọnwụ ya mee ka anyị na ya tụkọọ bụrụ otu ihe ebe anyị maara nke a na-akpọgidekọrọ ya na mmadụ ochie anyị n'obe ka e wee mee ka arụ anyị nke mmehie ewezu ghara ịdị ire ka anyị wee ghara ịdị na-abụ oru nke mmehie ọzọ n'ihi na onye nwụrụ anwụ agụwo ya na onye ezi omume pụọ na mmehie ya ma ọ bụrụ na anyị na kraịst nwụkọrọ anyị kwere na anyị na ya ga-adịkọkwa ndụ ọzọ n'ihi na anyị matara na ebe e mere ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ọ gaghị anwụ ọzọ ọnwụ abụghịkwa onye na-enwe ya ọzọ n'ihi na ọnwụ ọ nwụrụ ọ nwụrụ naanị otu ọnwụ n'ebe mmehie dị ma ndụ ọ na-adị ọ na-adị n'ebe Chineke nọ otu a unu onwe unu na-agụkwanụ na unu onwe unu bụ ndị nwụrụ anwụ n'ebe mmehie dị mana unu na-adị ndụ n'ime kraịst jizọs n'ebe chineke nọ ya mere ka mmehie ghara ịdị na-abụ eze na-arụ unu nke pụrụ ịnwụ anwụ ime unu ka unu ṅaa agụụ ya niile ntị unu adịkwala na-eche ihe dị unu na-arụ n'iru mmehie ka ha bụrụ ihe agha ajọ omume kama cheenụ onwe unu n'iru Chineke dịka ndị sitere na ndị nwụrụ anwụ dị ndụ chekwanụ ihe dị unu na-arụ n'iru Chineke ka a bụrụ ihe agha ezi omume n'ihi na mmehie agaghị abụ onye nwe unu n'ihi na unu anọghị n'okpuru iwu kama n'okpuru amara gịnịkwa ọ bụ na anyị ga-emehie n'ihi na anyị anọghị n'okpuru iwu kama n'okpuru amara Chineke ekwela unu amataghị na onye unu na-eche onwe unu n'iru ya ka unu bụrụ ndị oru ịṅa ya ntị unu bụ ndị oru nke onye ahụ unu na-agha ntị ya ma ọ bụ nke mmehie na-eweta ọnwụ ma ọ bụ nke ịṅa ntị na-eweta ezi omume ma ekele dịrị Chineke na unu bụrị ndị oru nke mmehie ma unu sitere n'obi unu ṅaa ntị ihe atụ nke ozizi ahụ nke a raara unu nye n'aka ya ebe emekwara ka unu pụọ na mmehie were onwe unu unu ghọrọ ndị oru nke ezi omume ana m ekwu dịka mmadụ n'ihi adịghị ike nke anụ arụ unu n'ihi na dịka unu chere ihe niile dị unu na-arụ n'iru adịghị ọcha na n'iru imebi iwu na-eduba n'imebi iwu ka unu bụrụ ndị oru ha otu a cheenụ ihe niile dị unu na-arụ ruo ezi omume ugbu a bụ nke na-eduba n'ido nsọ ka unu bụrụ ndị oru ya n'ihi na mgbe unu bụ ndị oru nke mmehie unu were onwe unu n'ebe ezi omume dị ọ bụ mkpụrụ gịnịkwa ka unu were n'oge ahụ n'ihe niile ahụ nke ihere ha na-eme unu ugbu a n'ihi na ọgwụgwụ ihe niile ahụ bụ ọnwụ ma ugbu a ebe unu kwụsịrị na mmehie were onwe unu gwokwa ndị oru nke Chineke unu were mkpụrụ unu na egweta ido nsọ unu wekwara ndụ ebi ebi dịka ọgwụgwụ ya n'ihi na ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ ma onyinye amara nke Chineke bụ ndụ ebighị ebi n'ime Kraịst Jizọs onyenwe anyị ndị Rom isi nke asaa ma ọ bụ amaghị ụmụnna m n'ihi na ana m agwa ndị maara iwu okwu na iwu bụ onye nwe mmadụ ka o ọ na-adị ndụ n'ihi na iwu kekọrọ nwaanyị nke were di na-arụ di ya mgbe di ya nọ na ndụ ma ọ bụrụ na di ya nwụrụ atọpụwo ya n'iwu nke di ya ya mere otu a a ga-akpọ ya nwaanyị na-akwa iko ma ọ bụrụ na ọ lakụrụ nwoke dị iche mgbe di ya nọ na ndụ ma ọ bụrụ na di ya nwụrụ ọ pụọ n'iwu were onwe ya nke na-eme ya ka ọ ghara ịbụ nwaanyị na-akwa iko ma ọ bụrụ na ọ lakụrụ nwoke dị iche ya mere ụmụnna m esitekwara na arụ kraịst mee ka unu onwe unu nwụọ n'ebe iwu dị ka unu wee lakụrụ dị dị iche bụ onye emere mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ka anyị wee mịara chineke mkpụrụ n'ihi na mgbe anyị nọ n'anụ arụ ọchịchị ọjọọ niile nke dịịrị mmehie niile anyị nke sitere n'aka iwu ahụ na-alụsi ọrụ ike n'ihe niile dị anyị na-arụ ịmịrị ọnwụ mkpụrụ ma ugbu a atụpụwa anyị n'iwu ahụ ebe anyị nwụrụ n'ebe ihe ahụ dị nke ejidesiri anyị ike n'ime ya ya mere anyị na-abụ oru n'ịdị ọhụụ nke mmụọ nsọ ọ bụghịkwa n'ịdị ochie nke ihe deworo n'akwụkwọ gịnị ka ị ga-ekwukwa iwu ahụ bụ mmehie Chineke ekwela kama ngaghị gaghị amaworị mmehie ma ọ bụrụ na esiteghị m n'aka iwu mara ya n'ihi na ngaghị amata amataworị agụ ihe ọjọọ ma ọ bụrụ na iwu ahụ asịghị agụ ihe ọjọọ agụla gị ma mmehie ebe ọ natara ihe ọ ga-eji megide m o were ihe e nyere n'iwu ṅụta akpụ ihe ọjọọ niile n'otu n'otu n'ime m n'ihi na mmehie bụ ihe nwụrụ anwụ ma iwu adịghị ya ma mụ onwe m na-adị ndụ otu mgbe n'oge iwu na-adịghị ma mgbe ihe e nyere n'iwu bịara mmehie ahụ wee dị ndụ ọzọ mụ onwe m wee nwụa ihe ahụ e nyere n'iwu nke na-eduba na ndụ nke a ka m hụrụ na ọ bụ ihe na-eduba n'ọnwụ n'ihi na mmehie ebe ọ natara ihe ọ ga-eji megide m o sitere n'ihe e nyere n'iwu kpogbue m sitekwa na ya gbue m ya mere iwu ahụ dị nsọ n'ezie ihe e nyere n'iwu dịkwa nsọ sikwa ezi bụrụkwa ezi ihe ya mere ezi ihe ahụ ghọọrọ ọnwụ n'ebe m nọ Chineke ekwela kama ọ bụ mmehie ka ọ wee pụta ìhè na ọ bụ mmehie site iwere ezi ihe ahụ gụtara m ọnwụ ka mmehie wee site n'ihe ahụ e nyere n'iwu ghọọ ihe na-emehie nke ukwuu rinne n'ihi na anyị matara na iwu ahụ bụ ihe nke mmụọ ma mụ onwe m bụ ihe nke anụ arụ erewokwa m ịnọ n'okpuru mmehie n'ihi na ihe m na-alụta ka m na-amaghị n'ihi na ihe m na-achọ ọ bụghị ihe ahụ ka m na-eme kama ihe m na-akpa asị ihe ahụ ka m na-eme ma ọ bụrụ na ihe m na-achọghị ihe ahụ ka m na-eme ana m ekwenye iwu ahụ na ọ bụ ihe ọma ma ugbu a ọ bụghị mụ onwe m na-alụtakwa ya ọzọ kama ọ bụ ihe ahụ nke na-ebi n'ime m bụ mmehie n'ihi na amatara m na ezi ihe adịghị ebi n'ime m nke ahụ bụ na anụ arụ m n'ihi na ịchọ ihe ọma dị nso n'ebe aka m ga-eru ma ịlụta ihe ọma adịghị nso n'ebe aka m ga-eru n'ihi na ezi ihe nke m na-achọ ka m na-emeghị kama ihe ọjọọ nke m na-achọghị ihe ahụ ka m na-eme ma ọ bụrụ na ihe m na-achọghị ihe ahụ ka m na-eme ọ bụghị mụ onwe m na-alụtakwa ya ọzọ kama ọ bụ ihe ahụ nke na-ebibi ime m bụ mmehie ya mere ahụrụ m iwu a na ihe ọjọọ dị m nso n'ebe aka m ga-eru mụ bụ onye na-achọ ime ihe ọma n'ihi na mụ na iwu Chineke na-enwekọ obi ụtọ dị ka mmadụ ime m si dị ma ana m ahụ iwu dị iche n'ihe niile dị m na-arụ na-ebu agha megide iwu nke uche m na-adọtakwa m na agha nye iwu nke mmehie nke dị n'ihe niile dị m na-arụ mmadụ nke hụjuru anya ka mụ onwe m onye ga-adọpụta m na-arụ nke ọnwụ a ma ekele dịrị Chineke na ndọpụta sitere n'aka Jizọs Kraịst onye nwe anyị ya mere otu a mụ onwe m ji uche m bụrụ oru nke iwu Chineke ma eji m anụ arụ m bụrụ oru nke iwu mmehie ndị Rom isi nke asatọ ya mere ugbu a ọ dịghị amamikpe ọbụla dịịrị ndị nọ n'ime Kraịst Jizọs n'ihi na iwu nke mmụọ nke ndụ n'ime kraịst jizọs mere ka m pụọ n'aka iwu nke mmehie na nke ọnwụ were onwe m n'ihi na ihe iwu ahụ na-apụghị ime nke ọ na-adịghị ike n'ime ya site na anụ arụ chineke mere n'ihi na ọ mara mmehie ikpe na anụ arụ mgbe o zitere ọkpara nke aka ya na nke anụ arụ mmehie na dịka àjà a chụrụ n'ihi mmehie ka ihe iwu ahụ gụrụ n'ihe ziri ezi wee mezu n'ime anyị bụ ndị na-adịghị eje dịka anụ arụ si chọọ kama dịka mmụọ nsọ si chọọ n'ihi na ndị dịka anụ arụ si chọọ na-atụkwasị uche n'ihe nke anụ arụ ma ndị dịka mmụọ nsọ si chọọ na-atụkwasị uche n'ihe nke mmụọ nsọ n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo n'ihi na ịtụkwasị uche na anụ arụ ya na chineke dị n'iro n'ihi na edoghị ya n'okpuru iwu chineke n'ihi na apụghịkwa ido ya n'okpuru ya ndị nke nọ n'anụ arụ apụghịkwa ịtọ chineke ụtọ ma unu onwe unu anọghị n'anụ arụ kama unu nọ n'ime mmụọ nsọ ma ọ bụrụ na ọ bụ ezie na mmụọ nke chineke na-ebi n'ime unu ma ọ bụrụ na onye ọbụla enweghị mmụọ nke kraịst onye ahụ abụghị nke ya ma ọ bụrụ na kraịst nọ n'ime unu arụ unu bụ ihe nwụrụ anwụ n'ihi mmehie n'ezie ma mmụọ nsọ bụ ndụ n'ihi ezi omume ma ọ bụrụ na mmụọ nke onye ahụ nke mere ka jizọs si na ndị nwụrụ anwụ bilie na-ebi n'ime unu onye ahụ nke mere ka kraịst jizọs si na ndị nwụrụ anwụ bilie ga-esitekwa n'aka mmụọ ya nke na-ebi n'ime unu mee ka arụ unu nke pụrụ ịnwụ anwụ dị ndụ ya mere otu a ụmụnna m anyị bụ ndị ji ụgwọ ọ bụghị anụ arụ ka anyị ji ịdị ndụ ka anụ arụ si chọọ n'ihi na asị na unu na-adị ndụ dịka anụ arụ si chọọ unu gaji ịnwụ ma ọ bụrụ na unu na-ewere mmụọ nsọ mee ka omume arụ nwụọ unu ga-adị ndụ n'ihi na kahara bụ ndị mmụọ Chineke na-edu ndị ahụ bụ ụmụ ndị ikom Chineke n'ihi na unu anataghị mmụọ nke ibu oru ịlaghachi n'egwu ọzọ kama unu natara mmụọ nke ịdọ ka nwa nwoke nke anyị na-eti mkpu n'ime ya sị aba nna mmụọ nsọ onwe ya soro mgbe anyị na-agba ama na anyị bụ ụmụ Chineke ma ọ bụrụ na anyị bụ ụmụ anyị bụkwa ndị nketa ndị nketa nke Chineke na ndị ha na Kraịst na-ekekọ ma ọ bụrụ na ọ bụ ezie na anyị na ya na-ahụkọ ahụhụ ka e wee yekọkwa anyị na ya otuto n'ihi na ana m agụ na ahụhụ niile nke oge dị ugbu a ekwesịghị ka ekwuta ha ma elee ebube ahụ anya bụ nke agaje ikpughe n'ebe anyị nọ n'ihi na olileanya siri ike nke ihe niile ekere eke na-echesi mkpughe nke ụmụ ndị ikom Chineke ike n'ihi na edoro ihe ahụ ekere eke n'okpuru ihe efu ọ bụghị na ọ chọrọ ya kama n'ihi onye ahụ nke doro ya n'okpuru ya n'olileanya n'ihi na a ga-eme ka ihe ekere eke onwe ya pụkwa n'ibu oru mmebi baa n'ọnọdụ inwe onwe ya nke ebube nke ụmụ Chineke n'ihi na anyị matara na ihe ekere eke niile na-asụkwa ude ime na-emekọkwa ha ruo ugbu a ma ọ bụghị naanị nke a kama anyị onwe anyị ndị nwere mkpụrụ mbụ nke mmụọ nsọ ọbụna anyị onwe anyị na-asụkwa ude n'ime onwe anyị mgbe anyị na-echesi ido ka nwa nwoke ahụ ike bụ mgbapụta nke arụ anyị n'ihi na ọ bụ n'olileanya ka a zọpụtara anyị ma olileanya nke a na-ahụ anya abụghị olileanya n'ihi na ihe mmadụ na-ahụ anya gịnị mere o ji na-ele anya ya ma ọ bụrụ na anyị na-ele anya ihe anyị na-ahụghị anya anyị ji ntachi obi na-echesi ya ike otu ahụ mmụọ nsọ na-enyekwara adịghị ike anyị aka n'ihi na anyị amataghị ihe anyị ga-ekpe n'ekpere dịka anyị na-aghaghị ikpe kama ọ bụ mmụọ nsọ onwe ya were isi ude a na-apụghị ikwu na-arịọrọ anyị arịrịọ ma onye ahụ nke na-enyocha obi anyị matara ihe mmụọ nsọ na-atụkwasị uche na ya n'ihi na ọ na-arịọrọ ndị nsọ arịrịọ dịka Chineke si chọọ ma ị matara na ihe niile na-alụkọ ọlụ iwetara ndị hụrụ Chineke n'anya ezi ihe bụ ndị akpọrọ dịka ihe ọ na-ezube si dị n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka ha aka ka ha na oyiyo nke ọkpara ya gwekọọ otu ụdị ka ọ wee bụrụ onye ebu ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna ma ndị o buru ụzọ kaa aka ndị a ka ọ kpọkwara ma ndị ọ kpọrọ ndị a ka ọ gụkwara na ndị ezi omume ma ndị ọ gụrụ na ndị ezi omume ndị a ka ọ nyekwara otuto gịnịkwa ka anyị ga-ekwu n'ile ihe ndị a anya ọ bụrụ na Chineke dịịrị anyị onye na-emegide anyị onye ahụ nke na-azọdoghị ọkpara nke aka ya kama ọ raara ya nye n'ihi anyị niile ọ ga-esi agha aghara inyekwa anyị ihe niile na amara ebe ọ weresịrị onye ahụ nye anyị onye ga-ebo ndị Chineke rọpụtara ebubo ọ bụ Chineke onye na-agụ ha na ndị ezi omume onye bụ onye ahụ nke ga-ama ikpe ọ bụ Kraịst Jizọs onye nwụrụ ma nke karịrị e mere ya ka o si na ndị nwụrụ anwụ bilie onye nọ n'aka nri Chineke onye na-arịọkwara anyị arịrịọ onye ga-ekewapụ anyị n'ịhụnanya nke kraịst ọ bụ mkpagbu ma ọ bụ oke mkpa ma ọ bụ nsogbu ma ọ bụ oke ụnwụ ma ọ bụ ịgba ọtọ ma ọ bụ ize ndụ ma ọ bụ mma agha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị n'ihi gị ka a na-eme ka anyị nwụọ ogologo ụbọchị dum a gụrụ anyị dịka atụrụ ogbugbu ee e, kama n'ihe ndị a niile anyị na-emeribiga oke site n'aka onye ahụ nke hụrụ anyị n'anya n'ihi na emewo ka nkwenye na ọnwụ ma ọ bụ ndụ ma ọ bụ ndị mmụọ ozi ma ọ bụ ibi isi dị iche iche ma ọ bụ ihe dị ugbu a ma ọ bụ ihe gaji ede ma ọ bụ ike dị iche iche ma ọ bụ ihe dị elu ma ọ bụ ihe dị omimi ma ọ bụ ihe ọbụla ọzọ ekere eke agaghị apụ ikewapụ anyị n'ịhụnanya Chineke nke dị n'ime kraịst jizọs onye nwanyị. ndị rom isi nke iteghete ana m ekwu eziokwu n'ime kraịst ekwughị m okwu ụgha akọ na uche m na-esokwa mgbaàmà n'ime mmụọ nsọ na ewere m oke ihe mwụta na ihe mgbu na-adịghị agwụ n'obi m n'ihi na ana m ekpere ekpere ka mụ onwe m bụrụ anatema pụọ n'ebe kraịst nọ n'ihi ụmụnne m ndị ikwu m dịka anụ arụ dị ebe ha bụ ndị Izrel ndị nwe ido ka nwa nwoke ahụ na ebube ahụ na ọgbụgba ndụ niile na inye iwu ahụ na ikpe ekpere ahụ n'ụlọ okwu Chineke na nkwa niile ndị nwe nna anyị ha ndị Kraịst anyị sikwa n'etiti ha pụta dịka anụ arụ dị onye bụ onye isi ihe niile bụkwa Chineke nke a gọziworo ruo mgbe niile ebighị ebi amen ma ọ bụghị dịka a ga-asị na Chineke adawo n'ala n'ihi na ndị si n'Izrel pụta ọ bụghị ndị ahụ niile bụ Izrel ọ bụghịkwa ha niile bụ ụmụ n'ihi na ha bụ mkpụrụ Ebraham kama n'ime Isak ka a ga-akpọ mkpụrụ gị aha nke ahụ bụ ụmụ nke anụ arụ ya ọ bụghị ndị a bụ ụmụ Chineke kama ụmụ nke nkwa ahụ ka a na-agụ na mkpụrụ n'ihi na nke a bụ okwu nke nkwa Dị ka oge a si dị m ga-abịa Sera ga-enwekwa nwa nwoke ma ọ bụghị naanị nke a kama Rebeka kwa mgbe ọ tụsịrị ime site n'otu onye bụ Isak nna anyị n'ihi na mgbe a ka amụghị ụmụ ahụ mgbe ha aka meghịkwa ihe bụla, ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe na-adịghị mma ka ihe Chineke zubere dịka nrọpụta si dị wee dịgide o siteghị n'ọlụ kama o sitere n'onye na-akpọ asịrị ya nke okenye ga-efe nke nta dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị Jekọb ka m hụrụ n'anya ma ịsọ ka m kpọrọ asị gịnị ka anyị ga-ekwukwa ọ ga-abụ na ajọ omume dị n'ebe Chineke nọ Chineke kwela n'ihi na ọ sị Mozis m ga-emere onye ọbụla ebere bụ onye m ga-emere ebere m ga-enwekwa obi ebere na-arụ onye ọbụla bụ onye m ga-enwe obi ebere na-arụ ya ya mere otu a ọ bụghị nke onye na-achọ ọ bụghịkwa nke onye na-agba ọsọ kama ọ bụ nke onye ahụ nke na-eme ebere bụ Chineke n'ihi na ihe edeworo n'akwụkwọ nsọ na-asị Fero ọ bụ n'ihi otu ihe a ka m mere ka ibilie. bilie ka m wee gosi ike m n'ime gị ka e wee kwusakwa aha m n'ụwa niile ya mere otu a ọ bụ onye ọ na-achọ ka ọ na-emere ebere ọ bụkwa onye ọ na-achọ ka ọ na-eme ka ọ nwee obi etiri ya mere ị ga-asị m gịnị mere ọ nọ na-ata ụta n'ihi na ọ bụ onye na-eguzogide ihe o zubere ajụjụ kwesịkarịrị ịjụ gị mmadụ bụ gị onwe gị bụ onye nke na-aza Chineke okwu imegide ya ọ ga-abụ na ihe a kpụworo ga-asị onye kpụrụ ya gịnị mere ị kpụrụ m otu a ma ọ bụ ọkpụ ite o nweghị ike n'ebe ụrọ dị isite n'otu ọkpụkpụ ụrọ ahụ o doziri mee nke a ka ọ bụrụ ihe ga-anara nsọpụrụ meekwa nke ọzọ ka ọ bụrụ ihe a ga-eme ihere gịnịkwa ma ọ bụrụ na Chineke ọ bụ ezie na ọ na-achọ igosi iwe ya na ime ka amara ike ya ma o were ogologo ntachi obi rinne nne nagide ihe iwe edoziworo ka a baa n'ịla n'iyi ka ọ wee meekwa ka amara akụ nke ebube ya na-arụ ihe dịịrị ebere nke o buru ụzọ dozie ka ha baa n'ebube bụ anyị onwe anyị ndị ọ kpọkwara ọ bụghị site na naanị ndị Juu kama sitekwa na ndị mba ọzọ dị ka ọ na-ekwukwa n'akwụkwọ Hosea sị m ga-akpọ ndị ahụ ndị m nke na-abụghị ndị m m ga-akpọkwa nwaanyị ahụ onye a n'anya nke a na-ahụghị n'anya ọ ga-erukwa na n'ebe ahụ nke a ha ọ bụghị ndị m ka unu bụ n'ebe ahụ ka a ga-akpọ ha ụmụ ndị ikom nke Chineke dị ndụ ma Aịzaya na-eti mkpu banyere Izrel sị ọ bụ na ọnụ ọgụgụ ụmụ Izrel dị ka aja nke oke osimiri ọ bụ nke fọdụrụ ka a ga-azọpụta n'ihi na onye nwanyị ga-eme ihe o kwuru n'elu ụwa na-emezu ya na-emekwa ya ka o bie ọzọ dịka Aịzaya buru ụzọ kwue ọ bụrụ na onye nwe usuu niile nke ndị agha arapụghị ya otu mkpụrụ anyị ga-adịwori ka sọdọm a ga-emewori anyị ka ihe Gomora. gịnị ka anyị ga-ekwukwa na ndị mba ọzọ ọ bụ ezie na ha agbasoghị ezi omume ma ha ruru ezi omume ma ọ bụ ezi omume ahụ nke si n'okwukwe pụta ma isrel ọ bụ ezie na ha na-agbaso iwu ezi omume ma ha ekwudoghị iwu ahụ n'ihi gịnị n'ihi na ya esiteghị n'okwukwe chọọ ya kama dịka a ga-asị na ha sitere n'ọlụ chọọ ya ha sụrụ ngọngọ na nkume nke ịsụ ngọngọ ha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị lee ana m atọgbo n'ime zayọn nkume nke ịsụ ngọngọ na oke nkume nke ịma n'ọnya onye kwekwara na ya agaghị eme ka ihere mee ya n'iru ndị Rom isi nke iri ụmụnna m ihe dị obi m ezi mma na arịrịọ nna arịọ Chineke n'ihi ha bụ ka a zọpụta ha n'ihi na ana m agbara ha ama na ha na-anụ ọkụ n'obi n'ebe Chineke nọ ma ọ bụghị dị ka mmazụ si dị n'ihi na ebe ha na-amaghị ezi omume Chineke na-achọkwa ụzọ ime ka ezi omume nke aka ha guzo ha edoghị onwe ha n'okpuru ezi omume Chineke n'ihi na Kraịst bụ nsọtụ iwu iwetara onye ọbụla nke kwere ezi omume n'ihi na mozes edewo n'akwụkwọ na mmadụ nke na-eme ezi omume nke sitere n'iwu ga-adị ndụ n'ime ya ma ezi omume ahụ nke sitere n'okwukwe na-ekwu otu a sị a sịla n'obi gị onye ga-arịgo n'elu igwe nke ahụ bụ ikudata kraịst ma ọ bụ onye ga-arịda na apịsị ahụ nke ahụ bụ isi na ndị nwụrụ anwụ kugota kraịst kama ọ bụ gịnị ka ọ na-ekwu okwu ahụ dị gị nso n'ọnụ gị na n'obi gị nke ahụ bụ okwu okwukwe nke anyị na-ekwusa na ọ bụrụ na ị ga-ewere ọnụ gị kwupụta jizọs na ọ bụ onye nwe ọ bụrụkwa na ị ga-ewere obi gị kwere na chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie a ga-azọpụta gị n'ihi na a na-eji obi kwere ruo ezi omume a na-ejikwa ọnụ kwupụta ruo nzọpụta n'ihi na ihe edeworo n'akwụkwọ nsọ na-asị onye ọbụla nke kwere na ya agaghị eme ka ihere mee ya n'ihi na ọ dịghị ihe dị iche n'etiti onye Juu na onye Grik n'ihi na otu onye nwe anya ahụ bụ onye nwe ọra mmadụ bụrụkwa onye nwere akụrinne inye ndị niile na-akpọku ya n'ihi na onye ọbụla nke ga-akpọku aha onye nwe anyị a ga-azọpụta ya ha ga-esikwa agha akpọku onye ahụ ha aka ekwenyeghị na ya ma ha ga-esi agha akwere onye ahụ ha aka anụghị okwu ya ma ha ga-esi agha anụ ma onye na-ekwusa anọghị ma ha ga-esi agha kwusa ma ọ bụrụ na ezigaghị ha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị lee ka ha si maa mma nke ukwu ụkwụ ndị na-ezisa ozi ọma nke ezi ihe ma ọ bụghị ha niile ghara ozi ọma ahụ ntị n'ihi na Aịzaya na-asị onye nwe anyị onye kwere ihe anyị nụworo ya mere okwukwe si na ọnụnụ pụta ma ọnụnụ ahụ sitere n'okwu Kraịst ma asị m ọ ga-abụ na ha anụghị ha nụrụ ezie n'ụwa niile ka olu ha pụrụ jezue na nsọtụ niile nke elu ụwa dum mmadụ bi ka okwu ha pụwokwara jezue Maasị m ọ ga-abụ na isrel amaghị Mozis buru ụzọ sị mụ onwe m ga-ewere mba na-abụghị mba kpasuo unu ekworo mba na-enweghị nghọta ka m ga-ewere kpasuo unu iwe ma Aịzaya were anya ike nke ukwuu wee sị ndị na-achọghị m chọtara m ewere m gosi ndị na-ajụghị ajụjụ n'aka m ma ọ na-ekwu okwu banyere Izrel sị ogologo ụbọchị dum ka m kpasara aka m nye ndị na-adịghị ekwenye ndị na-ekwugidekwa m ndị Rom isi nke iri na otu ya mere asị m ọ ga-abụ na Chineke nupụrụ ndị nke ya Chineke ekwela n'ihi na mụ onwe m bụkwa onye Izrel si na mkpụrụ Abraham pụta sikwa n'ebo benjamin pụta chineke nupụghị ndị ya nke o buru ụzọ mara ma ọ bụ na amataghị ihe ọ na-ekwu bụ ihe edeworo n'akwụkwọ nsọ na ebe edeworo okwu banyere elija otu a na-arịọ chineke arịrịọ megide israel si. onye nwe ha gburu ndị amụma gị ha gbudara ebe ịchụ àjà gị niile naanị m onwe m ụfọdụ kwara ha na-achọkwa ndụ m ma gịnị ka ndụmọdụ Chineke na-agwa ya arapụrụ m nye onwe m nnụ ndị ikom iri na asaa na ọgụ iri mmadụ ndị ọ dịghị mgbe ha kpuru igbere nye bea. ya mere otu a n'oge dị ugbu a ndị fọdụrụ apụtawokwa dị ka nrọpụta nke amara si dị ma ọ bụrụ na ọ dị amara o siteghịkwa ọzọ n'ọlụ ebe ahụrụ hụrụ na amara abụghị amara ọzọ ma a sị na ọ dịghị otu a gịnịkwa ihe Izrel na-achọ nke ahụ ka ọ na-ahụghị ma nrọpụta ahụ hụrụ ya ma e mere ka obi ndị fọdụrụ mee etiri dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị Chineke nyere ha mmụọ nke oke ụra anya ịghara ịhụ ụzọ na ntị ịghara ịnụ ihe ruo ụbọchị taa David na-asịkwa ka tebụl ha ghọọ ibudo na ihe eji achụ ha nta na ọnya na ihe nyeghachi n'ebe ha nọ ka anya ha gbaa ọchịchịrị ka ha wee ghara ịhụ ụzọ gị meekwa ka azụ ha ruru mgbe niile ya mere m na-asị ọ ga-abụ na ha sụrụ ngọngọ ka ha wee daa Chineke ekwela kama nzọpụta sitere na ndegha ha ruo ndị mba ọzọ aka ka e wee kpasue ha ekworo ma ọ bụrụ na ndegha ha bụ akụ nke ụwa ọ bụrụkwa na ịla ala ha bụ akụ nke ndị mba ọzọ ozuzu ha ga-esi agha ghara ịbụkarị akụ ha nke ukwuu ma ọ bụ unu ndị mba ọzọ ka m na-agwa okwu n'ezie ka ọra bụ onye ozi nke ndị mba ọzọ mụ onwe m bụ ana m enye ije ozi m otuto ma ọ bụrụ na aga m akpasu ndị arụ m ekworo n'ụzọ ọbụla wee zọpụta ụfọdụ n'etiti ha n'ihi na ha si na nchụpụ ha bụ ime ka ụwa na Chineke dị n'otu gịnị ka mkpọbata ha ga-abụ ma ọ bụghị ndụ sitere na ndị nwụrụ anwụ ma ọ bụrụ na mkpụrụ mbụ dị nsọ ogbe otu ọka agwọrọ agwọ dịkwa nsọ ọ bụrụkwa na mgbọrọgwụ dị nsọ alaka dịkwa nsọ ma ọ bụrụ na anya kapụrụ alaka ụfọdụ ma gị onwe gị ọ bụ ezie na ị bụ osisi oliv nke ọhịa ma anya kụdoro gị n'etiti ha ị ghọkwara onye gị na ha na-ewekọ mgbọrọgwụ nke omi nke oliv ahụ ayalara alaka ahụ isi ma ọ bụrụ na ị na-anyara ha isi ọ bụghị gị onwe gị na-ebu mkpọrọgwụ kama ọ bụ mkpọrọgwụ na-ebu gị ya mere ị ga-asị anya kapụrụ alaka ụfọdụ ka e wee nyakudo mụ onwe m ọ dị mma na-ekweghị ekwe ha ka anya kapụrụ ha ma gị onwe gị na-eguzo n'okwukwe gị atụkwasịla uche gị n'ihe dị elu kama na-atụ egwu n'ihi na a sị na Chineke emeghe alaka ahụ osisi oliv ji ụwa ebere ọ gaghị emekwa gị ebere ya mere lee obiọma na aka ike nke Chineke na-arụ ndị dara ada ka aka ike ya dakwasịrị mana arụ gị ka obiọma Chineke na-adịkwasị ma ọ bụrụ na ị ga-anọgide n'obiọma ya ebe a ga-ebipụkwa gị onwe gị ma ọ bụrụ na ị nọgideghị otu a ndị ahụ kwa ma ọ bụrụ na ha anọgideghị na-ekweghị ekwe ha a ga-anyakwudo ha n'ihi na Chineke pụrụ ịnyakwudo ha ọzọ n'ihi na a sị na ebipụrụ gị onwe gị n'osisi oliv nke bụ nke ọhịa ka o si pụta ụwa ewee nyakwudo gị n'osisi oliv ọma n'ụzọ nke na-emegide ka o si pụta ụwa a ga-esi agha aghara ịnyakwudo karịa ndị ahụ nke ukwuu mgbe alaka osisi oliv ji pụta ụwa na osisi oliv nke aka ha n'ihi na achọghị m ka unu ghara ịma ihe omimi a ụmụnna m ka unu ghara iwe uche n'anya onwe unu na emewo isrel obi etiri ụfọdụ ruo mgbe ozuzu ndị mba ọzọ ga-abata otu a a ga-azọpụtakwa isrel niile dịka e ya n'akwụkwọ nsọ si onye ndọpụta ahụ ga-esi na zayọn pụta ọ ga-echigharị asọpụrụghị chineke niile ka ọ pụọ na jekọb nke a bụkwa ọgbụgba ndụ ga-adịrị ha site n'ebe m nọ mgbe ọbụla m ga-ewepụ mmehie niile ha n'akụkụ ozi ọma ha bụ ndị iro n'ihi unu ma n'akụkụ nrọpụta ha bụ ndị ahụrụ n'anya n'ihi nna anyị ha n'ihi na nchegharị adịghị n'onyinye amara niile na ọkpụkpọ nke Chineke n'ihi na dịka unu onwe unu na-ekwenyeghị Chineke n'oge gara aga ma ugbu a emere unu ebere na-ekwenyeghị ekwenye nke ha otu a ka ndị a na ịkwa ugbu a ka e wee were ebere e mere unu meere ha onwe ha ebere ugbu a n'ihi na Chineke mechibidoro ha niile n'ime ekwenyeghị ekwenye ka ọ wee meere ha niile ebere omimi nke akụ nke amamihe na nke ihe ọmụma kwa nke Chineke lee otu a na-enweghị ike ịchọpụta ikpe ya niile otu a na-enweghịkwa ike ịtụpụta ụzọ ya niile n'ihi na onye maara uche onye nwe anyị ma ọ bụ onye pụtara ịbụ onye ya na ya na-agba izu ma ọ bụ onye buru ụzọ nye ya a ga-enyeghachikwa ya ọzọ n'ihi na ihe niile sitere n'ime ya sitekwa n'aka ya dịkwara ya ọ bụ ya ka otuto dị ruo mgbe niile ebighị ebi amen ndị Rom isi nke iri na abụọ ya mere ụmụnna m eji m obi ebere niile nke Chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru Chineke ka aja dị ndụ dị nsọ nke dị Chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dịka uche si dị unu ekwekwala ka emee ka unu yie ajọ oge a kama ka ewogha unu site n'ime ka uche unu bụrụ ihe ọhụụ ka unu wee wepụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke n'ihi na esitere na amara nke e nyere m si onye ọbụla nọ n'etiti unu ka ọ ghara ịtụkwasị uche n'onwe ya karịa nke ọ kwesịrị ịtụkwasị uche kama ịtụkwasị uche n'inwe uche zuru oke dịka Chineke kere ọtụtụ nke okwukwe nye mmadụ niile n'otu n'otu n'ihi na ọbụna dịka anyị nwere ọtụtụ ihe n'otu arụ ma ihe ahụ niile dị n'arụ enweghị otu ọlụ otu a anyị ndị dị ọtụtụ bụ otu arụ n'ime kraịst bụrụkwa n'otu n'otu ihe dị n'arụ ibe anyị ma ebe anyị were onyinye amara dị iche iche dịka amara nke e nyere anyị si dị ma anyị were ibu amụma ka anyị na-ebu amụma ka okwukwe anyị ra ma ọ bụ ije ozi ka anyị na-anọ n'ije ozi anyị ma ọ bụ onye na-ezi ihe ya nọọ n'ozizi ya ma ọ bụ onye na-akasi obi ya nọọ na nkasi obi ya onye na-eme ka ndị ọzọ keta ihe o were ya were afọ ofufo mee ya onye bụ onye isi ya were obi na-anụ ọkụ na-abụ isi onye na-eme ebere ya were obi ụtọ mee ya ka ịhụnanya bụrụ ihe nke iru abụọ na-adịghị n'ime ya na-akpọ na ajọ ihe asị na-arapara ezi ihe na arụ n'akụkụ ịhụnanya unu n'ebe ụmụnna unu nọ ka ihe mmadụ ibe unu na-atọrịta unu ụtọ nke ukwuu n'akụkụ nsọpụrụ unu na-acharanụ ibe unu ụzọ n'akụkụ ịnụ ọkụ nke obi unu na-agharanụ ịdị ọbọ n'akụkụ mmụọ unu na-adị n'ọkụ n'akụkụ onye nwe anyị na-abụ n'oru n'akụkụ olileanya unu na-aṅụrị na ọṅụ n'akụkụ mkpagbu unu na-egwanụ ntachi obi n'akụkụ ekpere unu na-anọgidesi n'ike n'akụkụ ihe na-akpa ndị nsọ na-ewekọnụ ihe na-agbasonụ ọrụ ile ndị ọbịa anya nke ọma na-agọzinụ ndị na-esogbu unu na-agọzinụ abụkwala ha ọnụ na-esonụ ndị na-aṅụrị na ọṅụ na-esonụ ndị na-akwa akwa na ịkwa akwa na-atụkwasịnụ uche n'otu ihe ahụ n'ebe ibe unu nọ unu atụkwasịla uche n'ihe dị elu kama ka ndị ọnọdụ ha dị ala na-adọrọ unu iso ha unu ewere uche n'anya onwe unu unu enyeghachila onye ọbụla ihe ọjọọ n'ọnọdụ ihe ọjọọ bụrụ na ụzọ na-eche ihe ọma n'iru mmadụ niile a sị na ọ bụ ihe ga-ekwe unu ka ihe nke dịịrị unu onwe unu ra unu na mmadụ niile na-adị n'udo ndị mụrụ n'anya unu abọlara onwe unu ọbọ kama chara na iwe ahụ ụzọ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị mụ nwee ọbọ mụ onwe m ga-enyeghachi ka onye nwe anyị kwuru ma ọ bụrụ na agụụ na-agụ onye iro gị na-azụ ya ọ bụrụ na akpịrị na-akpọ ya nkụ gị mee ka ọ ṅụọ mmiri n'ihi na n'ime nke a ị ga-agụkwasị icheku na-ere ọkụ n'isi ya ekwela ihe ọjọọ mere gị kama were ezi ihe mere ihe ọjọọ ndị Rom isi nke iri na atọ ka mkpụrụ obi ọbụla doo onwe ya n'okpuru ndị na-achị isi n'elu ya n'ihi na ọ dịghị onye ọbụla na-achị isi ma ọ bụrụ na Chineke edoghị ya ndị na-achị isi bụkwa ndị Chineke doworo ya mere onye na-edo onwe ya megide onye ahụ na-achị isi ọ na-eguzogide iwu Chineke nyere ma ndị na-eguzogide ga-anata ikpe nye onwe ha n'ihi na ndị isi abụghị ihe egwu n'ebe ezi ọrụ dị kama n'ebe ọrụ ọjọọ dị ma ị chọghị ka ịtụ egwu onye ahụ na-achị isi na-eme ezi ihe ị ga-enwekwa otuto site n'aka ya n'ihi na ọ bụ onye na-ejere Chineke ozi n'ebe ị nọ wetara gị ezi ihe ma ọ bụrụ na ị na-eme ihe ọjọọ tụọ egwu n'ihi na ọ bụghị n'efu ka ọ na-ebu mma agha n'ihi na ọ bụ onye na-ejere Chineke ozi onye ọ bụ iwetara onye na-eme ihe ọjọọ iwe n'ihi ya ọ dị mkpa ido onwe unu n'okpuru ya ọ bụghị naanị n'ihi iwe ahụ kama ọ bụkwa n'ihi akọ na uche n'ihi na ọ bụ n'ihi nke a ka unu na-atụkwa ụtụ n'ihi na ha bụ ndị na-efe Chineke ofufe na-anọgidesi ike n'ọrụ ha ime otu ihe a na-akwụghachinụ mmadụ niile ihe niile unu ji ha n'ụgwọ tụnụ ụtụ nye onye unu ji ụgwọ ụtụ tụnụ ahịa nye onye unu ji ụgwọ ụtụ ahịa tụanụ egwu onye unu ji ụgwọ egwu sọpụrụnụ onye unu ji ụgwọ nsọpụrụ unu ejila onye ọbụla ụgwọ ọbụla ma ọ bụ ịhụrịta onwe unu n'anya n'ihi na onye na-ahụ mmadụ ibe ya n'anya edebezuwo iwu n'ihi na okwu a akwala iko egbula mmadụ ezula ori agụ ihe ọjọọ agụla gị ọ bụrụkwa na ihe ọbụla ọzọ dị enyere n'iwu achịkọtara ya n'okwu abụọ hụ onye agbata obi gị n'anya ka onwe gị ịhụnanya adịghị alụ ọrụ ọjọọ n'ebe onye agbata obi ya nọ ya mere ịhụnanya bụ idebezi iwu nke ahụ kwa ebe unu matara oge a na oge a wee ruwo ugbu a ka unu teta n'ụra n'ihi na ugbu a nzọpụta anyị dị nso karịa mgbe anyị kwere na mbụ chi echimiwo chi ọbụbọ dịkwa nso ya mere ka anyị yipụ ọrụ niile nke ọchịchịrị maka anyị yikwasị ihe agha nke ìhè ka anyị na-ejegharị dịka ọ kwesịrị anyị dịka n'ehihie ọ bụghị n'ite egwu na ịṅụbiga mmanya ókè ọ bụghị n'ịkwa iko na agwa ịkwa iko ọ bụghị na esemokwu na ekworo kama yikwasịnụ onye nwe anyị jizọs kraịst unu ebukwala ụzọ na-echere arụ ime ihe ọjọọ na-agụ ya ndị Rom isi nke iri na anọ ma kpọbatanụ onye na-adịghị ike n'okwukwe ya ọ bụghị ịkpa oke n'ihe ọ na-atụle n'obi otu onye nwere okwukwe iri ihe niile ma onye na-adịghị ike na-eri naanị ihe a na-akụ n'ubi ka onye na-eri ihe ghara ikpe onye na-adịghị eri ihe efu ka onye na-adịghị eri gharakwa ikpe onye na-eri ikpe n'ihi na Chineke kpọbatara ya gị onwe gị nke na-ekpe onye na-ejere onye ọzọ ozi ịbụ onye ọ bụ n'ebe onye nwe ya onwe ya nọ ka ọ na-eguzo ma ọ bụ na-ada ma a ga-eme ya ka o guzo n'ihi na onye nwe anyị pụrụ ime ya ka o guzo otu onye na-arọpụta otu ụbọchị karịa ụbọchị ọzọ ma onye ọzọ na-arọpụta ụbọchị dum ka onye ọbụla na-ekwezu n'ime uche nke aka ya onye na-atụkwasị uche n'ụbọchị na-atụkwasị uche na ya n'ebe onye nwe anyị nọ onye na-erikwa na-eri n'ebe onye nwe anyị nọ n'ihi na ọ na-ekele Chineke onye na-adịghị erikwa n'ebe onye nwe anyị nọ ka ọ na-adịghị eri ọ na-ekelekwa Chineke n'ihi na ọ dịghị onye ọbụla n'etiti anyị nke dị ndụ n'ebe ya onwe ya nọ ọ dịghịkwa onye ọbụla nwụrụ anwụ n'ebe ya onwe ya nọ n'ihi na a sị na anyị dị ndụ ọ bụ n'ebe onye nwe anyị nọ ka anyị dị ndụ ma a sị na anyị nwụrụ ọ bụ n'ebe onye nwe anyị nọ ka anyị nwụrụ ya mere ma anyị dị ndụ ma anyị nwụrụ anwụ anyị bụ ndị nke onye nwe anyị n'ihi na ihe Kraịst ji nwa dịkwa ndụ ọzọ bụ nke a ka ọ wee bụrụ onye nwe ma ndị nwụrụ anwụ ma ndị dị ndụ ma gị onwe gị gịnị mere ị na-ekpe nwanna gị ikpe ma ọ bụ gị onwe gị kwa gịnị mere ị na-akpọ nwanna gị ihe efu n'ihi na anyị niile ga-eguzo n'iru oche ikpe Chineke n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị dịka m onwe m na-adị ndụ ka onye nwe anyị kwuru ọ bụ m onwe m ka ikpere niile ọbụla ga-eburu ire niile ọbụla ga-ekwupụtakwa Chineke ya mere otu a onye ọbụla n'etiti anyị ga-aza ajụjụ banyere onwe ya nye Chineke ya mere ka anyị ghara ikperịta ibe anyị ikpe ọzọ ma kama ya kpeenụ ikpe a ka onye ọbụla ghara idebe ihe ịsụ ngọngọ ma ọ bụ ọnya n'ụzọ nwanna ya amatara m emekwara ka m kwenye n'ime onye nwe anyị Jizọs na ọ dịghị ihe rụrụ arụ site n'onwe ya ọ bụ naanị n'ebe ọ nọ bụ onye na-agwa ihe ọ bụla na ọ rụrụ arụ n'ebe onye ahụ nọ ka ọ rụrụ arụ n'ihi na asị na n'ihi ihe oriri ọ na-ewute nwanna gị ị dịghị ejegharị ọzọ dịka ịhụnanya si dị ewere ihe oriri gị laa onye ahụ n'iyi bụ onye kraịst nwụrụ n'ihi ya ya mere unu ekwela ka e kwuru ezi ihe unu n'ihi na alaeze chineke abụghị oriri na ọṅụṅụ kama ọ bụ ezi omume na udo na ọṅụ n'ime mmụọ nsọ n'ihi na onye na-abụ oru kraịst n'ụzọ nke a ọ dị chineke ezi ụtọ bụrụkwa onye awapụtara n'iru mmadụ ya mere otu a ka anyị na-agbaso ihe niile dị udo na ihe niile dịrị iwulirịta onwe anyị elu dịka ụlọ akwatụla ọlụ chineke n'ihi ihe oriri ihe niile dị ọcha n'ezie ma ihe ọbụla bụrụ mmadụ ahụ ihe ọjọọ onye nwere ihe ịsụ ngọngọ na-eri ya ọ dị mma ka ị ghara iri anụ ma ọ bụ ịṅụ mmanya vaịn ma ọ bụ ime ihe ọbụla nke nwanna gị ga-asụ ngọngọ n'ime ya okwukwe ahụ nke gị onwe gị nwere wee ya na onwe gị n'iru Chineke ngọzi dịịrị onye na-ekpeghị onwe ya ikpe n'ihe ọ na-awapụta ma onye nwere obi abụọ amawo ya ikpe ma o rie n'ihi na o siteghị n'okwukwe rie ma ihe ọ bụla nke na-esiteghị n'okwukwe bụ mmehie ndị Rom isi nke iri na ise ma anyị onwe anyị bụ ndị nwere ike anyị aghaghị ịbụ adịghị ike niile nke ndị na-enweghị ike na anyị ghara ime ihe na-atọ onwe anyị ụtọ onye ọbụla n'etiti anyị ya mee ihe ga-atọ onye agbata obi ya ụtọ iwetara ya ezi ihe ka ọ wee wulie ya elu dịka ụlọ n'ihi na kraịst anyị emeghịkwa ihe tọrọ onwe ya ụtọ kama dịka edeworo ya n'akwụkwọ nsọ ịta ụta niile nke ndị na-ata gị ụta dakwasịrị m n'ihi na kahara bụ ihe edere n'akwụkwọ nsọ n'oge gara aga edere ha izi anyị ihe ka anyị e wee were ntachi obi na nkasi obi nke ihe niile e deworo n'akwụkwọ nsọ gboo olileanya maka Chineke nke ntachi obi na nke nkasi obi nye unu ka unu tụkwasị uche n'otu ihe ahụ n'etiti onwe unu dịka Kraịst Jizọs si chọọ ka unu wee ji otu obi jikwa otu olu na-enye Chineke na nna nke onye nwanyị Jizọs Kraịst otuto n'ihi ya na-akpọbatanụ ibe unu dịka kraịst anyị kpọbatakwara unu ka e wee nye chineke otuto n'ihi na asị m na emewo kraịst ka ọ bụrụ onye na-ejere obibi ugwu ozi n'ihi eziokwu chineke ka ọ wee mee ka nkwa niile ekwere nna anyị ha guzosi ike ka ndị mba ọzọ wee nye kwa chineke otuto n'ihi ebere ya dịka edeworo ya n'akwụkwọ nsọ si n'ihi nke a ka m ga-ekwupụta gị n'etiti mba niile aha gị ka m ga-abụkukwa abụ ọma ọzọkwa ọ sị unu mba ọzọ soronu ndị ya nwee obi ụtọ ọzọkwa toonu onye nwe unu mba niile ka ndị niile dị iche iche na-ajakwa ya ọzọkwa Aịzaya sị mkpọrọgwụ ahụ nke Jesi ga-adị na onye ahụ nke na-ebiri ịbụ onye isi mba niile onye ahụ ka ndị mba ọzọ ga-ele anya ya ma Chineke nke olileanya ahụ mejuo unu n'ọṅụ niile na udo niile na ekwe ka unu wee webiga olileanya ahụ oke n'ikemọ mmụọ nsọ ma emewo m ka m kwenye ụmụnna m ọbụna mụ onwe m ihe banyere unu na unu onwe unu jupụtara n'ịdị mma na-emejuokwa unu n'ihe ọmụma niile na unu pụkwara ịdụrịta onwe unu ọdụ ma ejikarịrị m anya ike degara unu akwụkwọ n'otu akụkụ dịka ọ bụ ichetara unu ọzọ n'ihi amara nke Chineke nyere m ka m wee bụrụ onye na-efe Kraịst Jizọs ofufe ijekwuru ndị mba ọzọ na-alụkwa ọrụ onye nchụàjà nke oziọma Chineke ka e wee mee ka iche ndị mba ọzọ n'iru Chineke bụrụ ihe a ga-anara nke ọma ebe edoro ya nsọ n'ime mmụọ nsọ ya mere ewere m ịnya isi m n'ime Kraịst Jizọs n'ihe niile dịịrị Chineke n'ihi na m gaghị enwe anya ike ikwu ihe ọbụla ma ọ bụghị n'ihe niile Kraịst lụtara site n'aka m ime ka ndị mba ọzọ ṅaa ntị n'okwu na ọlụ n'ike nke ihe ịrịba ama na ọrụ ebube dị iche iche n'ike nke mmụọ nsọ ya mere site na Jerusalem n'ala nke dị ya gburugburu ruo ilirikom ezizuwo m ozi ọma kraịst ma nke a ka m mere na-ejisi ike izisa ozi ọma ahụ otu a ọ bụghị ebe a kpọrọrị aha kraịst ka m ghara iwu ụlọ n'elu ntọala onye ọzọ kama dịka edeworo ya n'akwụkwọ nsọ ha ga-ahụ bụ ndị aka akọghị akụkọ ya mgbe ọbụla ndị aka anụghịkwa ga-aghọta n'ihi nke a egbochikwara m ọtụtụ oge ndị a ịbịakwute unu ma ugbu a ebe m na-enweghị ebe ọbụla n'akụkụ ndị a ọzọ ebe ịbịakwute unu na-agụsikwa m ike ọtụtụ arọ ndị a gara aga mgbe ọbụla m ga-aga Spen n'ihi na ana m ele anya na m ga-ekiri unu mgbe m na-agabiga ana m elekwa anya na unu ga-edupu m n'ije m ịga ebe ahụ ma ọ bụrụ na afọ ga-eburu ụzọ ju m na-arụ unu n'akụkụ ụfọdụ ma ugbu a ka m kwuru aga m Jerusalem ebe m na-ejere ndị nsọ ozi n'ihi na ọ dị Masedonia na Akaya ezi mma inye ndị ogbenye n'etiti ndị nsọ nọ na Jerusalem ihe ụfọdụ ha ga-ewekọ n'ihi na ọ dị ha ezi mma ha bụkwa ndị ji ndị ahụ ụgwọ n'ihi na ha si na ndị mba ọzọ nwekọrọ ihe mmụọ nsọ nke ha ha jikwa ha ụgwọ ife ha ofufe n'ihe nke anụ arụ ya mere mgbe m mezusiri nke a kakwara ha mkpụrụ a akara m ga-esi na nke unu jee Spen ma amatara m na mgbe m bịakwutere unu ọ bụ n'ime ozuzu ngọzi nke kraịst ka m ga-abịa ma ụmụnna m ewere m onye nwanyị jizọs kraịst werekwa ịhụnanya mmụọ nsọ na-arịọ unu unu so m na-agbasi mgba ike n'ekpere unu na-ekpere chineke n'ihi m ka e wee dọpụta m n'aka ndị na-ekwenyeghị ekwenye ndị nọ na judia ka ije ozi m nke m ji jee jerusalem wee bụrụkwa ihe ndị nsọ ga-anara nke ọma ka m wee bịakwute unu n'ọṅụ site n'ọchịchọ Chineke ka mụ na unu wee zukọkwa ike maka Chineke nke udo nọnyere unu niile amen ndị Rom isi nke iri na isii ma ana m eme ka unu mara Fibi nwanne anyị nwanyị onye na-ejere nzukọ Kraịst nke dị na Kenkri ozi ka unu wee nara ya nke ọma n'ime onye nwe anyị dịka ọ kwesịrị ndị nsọ ka unu na-eguzokwa ya nso inyere ya aka n'okwu ọbụla mkpa unu ga-akpa ya n'ihi na ya onwe ya abụrụkwa onye na-eguzoro ọtụtụ mmadụ ịzọ ha mụ onwe nkwa Kelenu priska na akwila ndị mụ na ha na-alụkọ ọrụ n'ime kraịst jizọs mmadụ ndị tọgbọrọ olu nke aka ha n'ihi ndụ m ndị ọ bụghị naanị mụ onwe m na-ekele kama nzukọ kraịst niile nke ndị mba ọzọkwa kelekwanụ nzukọ kraịst nke dị n'ụlọ ha keleenụ epinetọs onye m hụrụ n'anya onye bụ mkpụrụ mbụ nke eshia nye kraịst keleenụ meri n'ihi na ọ dogburu onwe ya n'ọlụ na ọtụtụ ihe nye unu keleenụ andronaikos na junias ndị ikwu ndị a dọkọkwara mụ na ha n'agha mmadụ ndị a maara aha ha n'etiti ndị ozi ndị bukwara m ụzọ bịa nọ n'ime kraịst kelenụ ampliotus onye m hụrụ n'anya n'ime onye nwe anyị kelenụ urbanus onye anyị na ya na-alụkọ ọrụ n'ime kraịst na stakis onye m hụrụ n'anya kelenụ apelis onye a wapụtaworo n'ime kraịst keleenụ ndị sitere n'ezinụlọ nke aristobulus keleenụ herodion onye ikwu m keleenụ ndị sitere n'ezinụlọ nke narcissus ndị nọ n'ime onye nwe anyị keleenụ trifina na trifosa ndị na-adọgbu onwe ha n'ọlụ n'ime onye nwe anyị keleenụ pasis onye ahụrụ n'anya n'ihi na ọ dọgburu onwe ya n'ọlụ na ọtụtụ ihe n'ime onye nwe anyị keleenụ rufus onye rọpụtara n'ime onye nwe na nne ya nke bụkwa nne m keleenụ asinkritos flegon hamis patrobas hamas na ụmụnna ndị ha na ha nọ keleenụ filologos na julia nirios na nwanne ya nwanyị na olimpas na ndị nsọ niile ndị ha na ha nọ werenụ isi tụọ ọnụ dị nsọ kelerịta onwe unu nzukọ kraịst niile na-ekele unu ma ana m arịọ unu ụmụnna m ka unu lee ha anya bụ ndị na-eweta nkewa dị iche iche ahụ na ọnya dị iche iche ahụ na-emegide ozize nke unu onwe unu mụtara ka unu na-ezekwa ha n'ihi na ndị dị otu a abụghị oru nke onye nwanyị kraịst kama oru nke afọ nke ha ha werekwa okwu ụtọ ha na okwu ọma ha na-aghọgbu obi ndị na-amaghị ihe ọjọọ n'ihi na ịgha ntị unu eruzuwo na ntị mmadụ niile ya mere ana m aṅụrị ọṅụ n'isi unu ma ana m achọkwa unu bụrụ ndị amamihe n'ebe ezi ihe dị ma ndị arụghị arụ n'ebe ihe ọjọọ dị ma chineke nke udo ga-azọpịa setan n'okpuru ụkwụ unu ọsọ ọsọ amara nke onye nwanyị jizọs kraịst dịnyere unu timoti onye mụ na ya na-alụkọ ọrụ na-ekele unu na lucius na jason na sosipata ndị ikwu m mụ onwe m bụ titus onye na-ede akwụkwọ ozi a na-ekele unu n'ime onye nwe anyị gaius onye na-ele m na nzukọ kraịst dum ọbịa na-ekele unu erastus onye na-achị ihe obodo na-ekele unu na kwatus nwanne anyị ka mara nke onye nwe anyị jizọs kraịst dịnyere unu niile amen ma onye ahụ nke pụrụ ime ka unu guzosie ike dịka ozi ọma m na nkwusa nke jizọs kraịst si dị dịka mkpughe nke ihe omimi ahụ si dị nke e ka o kpuchie ọnụ n'oge ebighị ebi ma ugbu a ka e ka ọ pụta ìhè esitekwa n'ihe ndị amụma deworo n'akwụkwọ mee ka mba niile mara ya dịka ihe Chineke ebi ebi nyere n'iwu si dị ruo ịṅa ntị nke okwukwe Chineke nke naanị ya bụ onye amamihe site n'aka Jizọs Kraịst onye otuto dịịrị ruo mgbe niile ebighị ebi amen